ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịnyere enu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ m ezinwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry aka na ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olugbu eru nke dị n'ime ibadan na yo steeti ka ozi ọma si eru unu nso <coughs> ugbu a ọzọ ka chineke gozibigo n'oke na jizọs kraịst bụ onye nwe anyị n'ịga n'ihu n'ụbọchị nketa anyị ga-eleba anya <coughs> na akwụkwọ ozi ọma dịka mak dere mak isi nke ise ga-agụ amaokwu nke iri abụọ na ise were na iri atọ na anọ Mark chapter 5 verse 25 34 isi nke ise amaokwu nke iri abụọ na ise were na iri atọ na anọ osi otu nwanyị nke nwere oriri ọbara arọ iri na abụọ nke hụkwa rarịa ọtụtụ ahụhụ n'aka ọtụtụ dibịa mefusie ihe niile o nwere ma ọ gaghị uru ọbụla ọ baghị uru ọbụla kama ọjọọ karịrị ya njọ ebe ọ nụrụ ihe niile banyere jizọs o wee bịa n'azụ ya n'etiti igwe mmadụ ahụ wee metụ uwe ya aka n'ihi na ọ na-asị ọ bụrụ na emetụ m naanị uwe ya aka a ga-azọpụta m ngwa ngwa isi ọbara ya kọshịa o mara na arụ ya na emere ya ka arụ dị ya ike na ajọ ọrịa ahụ ngwa ngwa ebe jizọs mazuru na ike nke na-esi n'ime ya pụta apụghị ọ chịgharịrị n'igwe mmadụ ahụ o wee sị onye metụrụ uwe m aka ndị na esi ụzọ ya wee si ya ịhụ uwe igwe mmadụ ka ha na-akpagbu gị ị na-asịkwa onye metụrụ onye metụrụ m aka o wee lee anya gburugburu ka ọ hụ nwaanyị nke mere ha. ma nwaanyị ahụ ebe ọ matara ihe emere ya ri emetagharị ọtụ egwu ma makwa jijiji bịa n'iru ya gwa ya eziokwu niile ma ọ sịrị ya nwa m nwaanyị okwukwe gị azọpụtawo gị laa n'udo si n'ajọ ọrịa gị nwee arụ dị ike chineke were ebere n'afọ afọma ya gozie okwu nke onye anyị ghọta na amamihe pụrụ iche na ngozi nke pụrụ iche dị kwesị ekwesị n'aha aha jizọs kraịst bụ onye nwe anyị m ee chineke bụ ọkaka ọ maara mkpa onye ọbụla ọ fụkwara n'anya nke ukwuu chọọ ka anyị si na mbịanje ọbụla mkpagbu ọbụla na-adịghị ike ọbụla pụta ka anyị bụrụ ndị nke kwudosiri ike n'ife ya ofufe n'isoro ụzọ ya na ịmata ya kama ihe ndị a niile agaghị ịbịa na mmezu na ọbụla anyị enweghị okwukwe isi okwu anyị n'ụbọchị nkịta wee bụrụ gịnị nwee okwukwe nwee okwukwe na-abụ isi okwu anyị ụfọdụ ndị mmadụ enwezighị okwukwe n'ihi ihe a na-agabiga ha chere nnọọ ha sị gị na ọya nke a ma ọ na nsogbu ha nke a abụrụgo obe ha nke ha ebugidebe ruo ọgwụgwụ obe nke mmadụ na-ebu bụ naanị mgbe nta ile anya n'ime akwụkwọ nsọ nwere ihe ọbụla na-abịakarị oge ọbụla ọsị mgbe nke a gasịrị mgbe nke a gasịrị and it came to pass ihe ndị a niile na-agabiga agabiga ọ naghị adịgide ọ bụ naanị nwa mgbe nta ihe ọzọ gị na-agabiga nyanye ọsọkwa na-abụrụ enweghị ego ọbụla ihe isi ike ọbụla ọsọkwa na-abụrụ naanị nwa mgbe nta ka ọ na-abụ ọkwa ma ọ bụ na ị nweghị okwukwe ma ọ bụ na ị nwere okwukwe naanị mgbe nta ka ọ na-abụ mgbe jizọs bụ obe ya ịga n'obe nke kalvarị ịga n'ebe nke kalvarị bakpụrụ ya n'obe ọ nụnụ nwa mgbe nta uru mgbe ahụ oge ruo agbado n'obe ọ elie ya o si n'ihe ndị nwa ahụ bilie naanị nwa mgbe nta mana ihe na-emezi ụfọdụ na-abụzi mgbe nta ahụ ha na-agabiga ihe mgbu ha maọbụ ihe ịhụju anya ha ewere ezi ya na-eto akwa esi dịgide ebighị ebi ruo ebi mba naanị nwa mgbe nta chineke ewere ihe ahụhụ a wee kụziere gị ihe iwe si n'ahụhụ ahụ wee banye na ebube nke chineke kwadoro n'ihi na ahụ ọbụla E ji okwukwe wee gabiga na-eweta ebube dị iche na-eweta ebube dị ukwuu na-eweta ebube na-ewuli elu nwanyị oriri ọbara nwere mkpa nke kachasị ihe niile ile anya efu na ndị enyi na ikwu na ibe na ndị ezinụlọ e arapụgo nwaanyị a nwaanyị abụgo onye nọ naanị ya mkpa nke a na ihe niile nke o nwere n'ojugo ewe gwọchọọ ya mana enweghị ngwọta onye ọbara na-apụ n'ahụ oge ọbụla arọ iri na abụọ nwaanyị nke ya afọzisọsọ isi ume ama ndị kụzie ebe niile ihe ọbụla nke ọ kpatara bụ ihe nke eji agwọ ọya ọya agaghachi gị n'aha jizọs ọya agaghachi n'ezinụlọ gị n'aha jizọs nwaanyị a wee bụrụ onye na-agabiga ihe mgbu ụtụtụ n'ehihie na abalị mana otu ihe m wee kwenyere nwaanyị a bụ na kamgbe ọ na-agabiga ihe niile a nwaanyị a ka nwere olileanya olee wee bụrụ gịnị a sị na ọ nọrọ maka ihe niile nke jizọs na-eme enugwu olu nke kraịst enugwu olu abụ ọma olu ozi ọma enugwu olu ọma ihe ịrịba ama dị iche iche nke chineke na-eme n'ime ndụ a n'ime ọgba ọ bụ na ịnụ ihe onyonyo ịnụ ya na redio ma ịgụta ya n'akwụkwọ edemede ma enyekwanye ọbụla dị ka a na-agbasa ozi ọma dị iche iche nwaanyị a uwe tinye okwukwe a n'ụlọ atụghị anyị na obi n'ụlọ ụka ma ọ n'obi ike kama na o bilitere wee malite iso jizọs ọbụna dị na mgbe ọ na-abịa ihe mgbochi dị iche iche ndị mmadụ ndị nke nwere ike na-eso jizọs ndị nke na-emehie ka ha zuru ma enwee ihe dị ka krusedi ma ọ bụ ihe ebe a na-agbasa oziọma ife imilikiti ndị mmadụ aka nkụ ụfọdụ bụ ndị nwere mkpa ụfọdụ bụ ndị bụ ndị so dị eso ụfọdụ bụ ka marakwa na anyị nọ mana sọsọ ole ma ole bụ ndị na-eji okwukwe were eje ole ma ole a bụ ndị na-anata ihe rịba ama na ngọzi pụrụ iche nwanyị a wee here ehere na-adịghị ike niile mgbe ha kpebi n'obi ya na ọta ọ na-ebi enwego mkpebi na ọta ọ na-ebi banyere adịghị ike gị banyere ihe mkpagbu gị banyere enweghị ego banyere ihe mbibi niile nke e chiri ya aka mgba ka e were na etu osi dị n'arọ gara aga na-etu aka o dị maazị mgbe ọbụla Chineke ji wee chọọ ọ bụ mgbe Chineke ji wee chọọ kama were na mgbe gụnwa ji wee chọọ iwere okwukwe na ntachi obi chụsie ike ị ga ngozi nke chineke si na amara nwaanyị a wee here wee bịa sọsọ naanị chineke mara ụdị ike nwaanyị a ji o tru wee metụ ọnụ uwe aka n'ihi na o kpebiri n'obi ya si na ọ bụ na ya metụ ọnụ uwe ya aka n'azụ ụgbọ niile abịawo n'isi njedebe enweghị ụdị mkpebi a na gị kpee ekpere ma na ọnụ gị ma ọ bụ n'igwe akwụkwọ nsọ gị ma ọ bụ n'isusi ike eleghị anya gburugburu n'ụjọ enweghị ntamu enweghị obi abụọ na ihe ndị a niile ga-abịa n'isi njedebe mgbe nwaanyị kpebiri nke a o wee metụ n'uwe jizọs aka ozugbo ozugbo ka abụ nke gokom bụ nke ugboro abụọ ozugbo ozugbo akwụkwọ nsọ o ka ya a ọbara wee kọchaa with immediate effect ya na-enwe dibịa ji enye gị ọgwụ ihe na-eme gị akwụsị iji njedebe sọsọ naanị dibịa jizọs mgbe nke a mere nwaanyị wee kutuo n'ihi na ọ maara n'ime ya ụfọdụ n'ime anyị ụfọdụ ọtụtụ mmadụ ọbụla dị mgbe ha nwere ngwụsị na ha nwere ihe ịrịba ama ha adịghị ama n'ihi gịnị enweghị okwukwe n'ihi gịnị enweghị mkpebi ma inwe mkpebi n'ime okwukwe ị ga-afụ ihe nweta na ihe nghọta pụrụ iche chineke anyị dị omimi karịsị ihe niile ndị na-eso ya ga-adịkwa ike nwee nghọta na amamihe pụrụ iche nwee okwukwe ị ga-afụ mbuli elu ị ga-afụ ngozi nke pụrụ iche na arọ nke a akwọ mgbaama ya ga-ewulite ụfọdụ ọtụtụ ndị mmadụ n'iwuli ha elu na-ege ntị n'oge dị ugbu a ya nabatakwa Jizọs Kraịst dịka onwe na nzọpụta n'ebe nke a ukwu n'ime Kraịst ga-eme ka ị pụọ n'uru hulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka Chineke mere gị ebere nyefee ndụ gị oge na-ekere aka na ya okwe gị ga-azọpụta gị na Jizọs Kraịst bụ onye nwe eme chukwu pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke hụlatara isi na ịna okwu gị na ịnabata gị n'oge dugbu ugbu a ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mere ha ebere dịka o si ekwesị mgbe n'ikpeazụ ka afa gbaa ewelere n'ime ndụ ha gọzikwanye ha gọzibiga nwoke ka o si na aha jizọs kraịst bụ onye nwe anyị onye nwe anyị ụmụ na-ege ntị lee okwu a na-abịara site n'ụlọ ndị lif wod Radio Ministry unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma bụkwa na udo nke chineke nke chasị udo na-edere ọnụ ukwu ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen